jako sędzia stan Marię Kasi Gwiazdów Chief Olusegun Obasanjo DCFR Gwiazdów Honor Chief Alahaji Lama Honorable Minister of Information and Culture Dr. Ferdinand Aniko, Director General of Center for Black and African Arts Civilization, CIBA, announced on behalf of the management and planning committee. the all the input, and from here you send them to this place. This place is a control room. You don't see You see this is soundproof academic So now that one operates. You have a CD up there that you go and see now, and then it works in and this one will be kind of lit as a CD and control room. This one, will be sound,

아무리 그렇게 이번에 저 이게 The microphone should go with Get off my wire. This guy. Watch, watch, Pascal, watch, wait. Stop. yeah, see, you anything that's not you know, it needs continuous maintenance. Continuous. i

Pascal. Pascal. They like guy. The light camera. They like camera. No ABS, ABS, ABS. Channels. Channels ABS. Silent studio. ABS. ABS, quickly. Okay, shut it off. No phones, please. Record. Uh, record. Um, anyị anyị ekene unu anyị abịago n'efifie tata otu anyị si abịa mbụ tata bụ ụbọchị pụrụ iche ife anyị na-eche kemgbe arọ ndị chịla Anambra rilu nne gọvanọ bịa na Anambra riri nne mana onwuru onye chetelu na a na-edozi abs ka ọ dị ka ebe mmadụ na-alụ ọrụ tata ifeọma emegolo anyị his excellency chief Willie Mmadụ Agrochukwu Obianọ akpọkuo global ọ bịara Anambra wee necha anya bata abs wee bee n'okuvu wee si mba na a ga-edozi abs ka ọ dị mma o wee malite wee na-alụ ya tata ọ bịago na mmezu o wee bịa tata wee gbapee enye nke ndị oyibo na-akpọ digital steshọn ma ndị igbo anyị na-akpụ ya ọgbalikpoghalị ụlọ ebe nzikọrịta ozi akpọkuo global na oliakụ ya nọ ebe a osodieme adaogbunike a sị nọọ nwaanyị amalụ mma na-akwụbie n'iru na nwoke na-eme mma ine anya n'azụ ị ga-afụ ezigbo nwaanyị na ya na ahụ o wee na anyị abịago unu ga-anụ enu agbọkọ odi global unu ga-anụ unu gọvanọ anyị nke a bụ nke anyị apụgabụ nke anyị ka anyị sonye n'ụlọ ụgbọ na-aga aga wagbọkụodike agbọkụodike bụleri na anyị kenelego odogbo onye ọ ga-adịrị mma onye na-eme mma na je na mma na-aga o igbo obi igbo ka anyị na-arụ ụlọ maka na ọgbakọolike agụ ụlọ eri na-eme mma ọgbakọolike wọsọ dị eme nwunye wọsọ dị eme nwunye na-enye ikenele wọgbara mmanụ mmanụ akwụdie n'iru kwada n'iru na ndị be anyị gezienụ ntị ka unu nuonu nna anyị ukwu bụ akpọku dike His Excellency Chibuli Mmadụ Abụrụchukwu Obianọ Akpọkọ global tata ịbịago na Anambra Broadcasting Service ọ gị nwa iwuwele ebe a wee ibiko biko ndị Anambra ndị Anambra na-ege ntị Anambra ekene m Anambra ekene m Anambra zụanụ Anambra mụ anọ ụmụnụ ga-azụkwa ụlọ uh, tata abịa uh, m ABS kan kọmishọna the best television station in the whole of Nigeria the best the, the most modernized TV and radio station in Nigeria today ịbata ebe a nọ ị edo nọ CNN ka ị nọ ya ọnwụrụ dị anyị nafa na-azọ in terms of uh, uh, if I don't n'ebe the most modern uh, you can see anywhere in the world and uh, I'm very happy that uh, uh this studio has been transformed unlike the other building that I met uh, that is uh, ramshackled if you will and but we've gone a long way to put this in place this studio cost us about 1.8 billion to put to do. And um, I'm very happy that uh, we've taken off. Uh, this is a legacy, and it's going to, uh, uh, you know, I uh, most of us. You know, so I've been very happy here in the Anambra that this very digitalized radio station, the ABS uh, and Oka, Dalon. ee eh, tupu anyị agwa ma ọmị anyị ka ọ gwa anyị okwu kedu onye anyị anọ ka ebe isi akpọ kere na-ekwu na ebe ka isi akpọ ọ dị mma ka anyị gara aga n'iru osodi eme ada n'ike ọ ga-asọ anyị ka itinye n'nwa okwu na abụọ na ịtọ ka anyị wee malụ ma obi adịkwala ọcha n'ife na-emela anyị tata obi dị m ụsọ n'ife na-eme tata ọ dị ka gasị na ọmaji aga m eburugodo ụkwa ekene jekwuo gọvanọ anyị akpọkuo dike global n'ife omela anyị na anambra steeti na mgbanwe ọma o wetara eri eji wee nwee anambra steeti ndị anambra ana m ekene ụnụ na-asị unu biko sununu nkene gọvanọ anyị na asịnụ na-ekene dike na nke o mere omekwa ọzọ biko kenelụnụ m ya n'iru n'iru ka anambra ya na-aga anyị ana na-agazi azụ ọ anyị mma daalụnụ kedu onye anyị na-enọ ka ebe isi akpọ ee eh, kedu afọ anyị na ebe isi akpọ ego oyibo ịmala onye anyị na-enọ kịta na studio ọ eh? sị gị daalụ deje deje deje kedu onye anyị na-enọ ka ebe isi akpọ ee

nna ka eke ime kedu ife ịma na-emere bs ngwa gee ntị o nwere ife gbasara anyị na eh, eh, star time ị ga-enweta ya direct na tv gị itunuo eh, channel 24 channel 24 ịtụnụrụ anya inweta Anambra Broadcasting Service ị ga-etinyekwa antena adịghị ama ama His Excellency ndị na-akpọ nụrụ nne mana ọ ga asụ anyị ka ị gwa anyị okwu na abọnịtọ maka na elekshọn na elu o nwere ife ị ga-agwa anyị maka ị na-agosi nwatakịrị ahụ na mgbume ị ya na alụrụ anyị aka daalụ eh, ndị Anambra ife na-agwa unu bụ novemba 18 onye ọbụla pụta ọtụa votu ya ị na-apụta ịkpọrọ mmadụ eh, eh, mmadụ iri ma mmadụ 20 na-eje tụa vootu unu tụsịa unu chee vootu eche maka ndị ọ dị anyị naba a na-eme kaba gburugburu vootu mana anyị na-ekweta anyị nwe enough sekuriti to guide vootu. vote unu egekwana ndị mmadụ ntị na-asịtị apụtara obodo dị mma anọrọ ife ga-eme ebe a ga-ebinye aka bụ ebe e sọrọ ọkụkọ ibinye aka ebe anyị maa na ibe ego aka ka udo anụwa dị n'obodo anyị sekuriti ka ọ kọntinu na-adị ibinye aka n'ebe e sọrọ ọkụkọ mmadụ ibi ego aka ka aka na-akwụ ụgwọ ma pensioners ma ndị nkụzi ndị ọrụ oyibo niile ka a na-akwụkwụ ụgwọ ọnwa ibinye aka ebe e sọrọ ọkụkọ mmadụ ndị na-ekwu bụ ka a na-akọta ndị ka anyị si akọta kịta anyị na-ewuzi ewu na naijiria niile because I mean, particularly rice, ẹ̀bá indigo self-sufficient. If Ibi akari bẹ sọlọ kò bá ní ẹ̀mẹ́ ka ọ̀gáníru Anambra náà bá wọn yẹn n'ụba n'ụba n'ụba. Anyị na-eme ọfụma ibe gbasara ụlọ akwụkwọ. Anyị na-eme ọfụma na health. By the way, uh, as soon as I'm sworn in for the second term, ndị niile dị age 75 and above Not about free medical they, they receive their free medical attention na government hospitals and uh, uh, health centers. Uh, ndị dị ime mafa uh, ma ụmụfa pre and antenatal aganefa ya free of charge. as you know ndị niile nwere ọlụsị 420 anyị enyego fọdụ na Anambra Civil Service and uh, their uh, education is free sɛ ɔmo nyɛ wɔn mu deɛ ɔno si ɔmo na abirɛ de wɔ yɛ ka ezu anya ɛɛ wɔnyɛ bi ɔno ɔmo aka anyi the youth ɛna agwaba aka apita na ikem na ikem because all these industries set up now uh, we attracted 7.5 billion us dollars in terms of investment uh, twenty mou signed you know 13 are on ground and working 13 companies are working you know and uh, within those 13 companies. If I will go ndị tagbogo n'ọnụ elugo ebe 80 something thousand and uh, they are still working you know and in another two three years additional 20 or more will uh, join and obodo anyị ga-enwe a lot of industries and a lot of opportunities for ndị ụmụ akwụkwọ epepaka ede akwụkwọ emere m ụgwọ akwụkwọ trade schools 11 of them anyị nwere Anambra State ọ dị free so my chi ime trade subjects and ndị chọrọ ime um, plumbing, uh, you know, building technology and what have you. You know, they are, uh, they, they, they can enroll now and when they enroll, tuition is free, you know. And as asụsụ afa pụta I can never egofa ga the video, you know so ana m ekene unu and ndị ọzọ dị mkpa bụ na ibidogo ọrụ na airport I know, very important and this airport ga-adị delivered in three years. And if the Anambra couple, couple number other other or do structuring, as we MEFA, Anuma, uh, Chinese Aviation slash Exim Bank, and uh, Orient Petrol Resources Limited. You know, Madita, where this uh, uh, facility and all, they are going to build, operate, manage, and transfer. Uh, Final the airport. I'm only there for Ifedeka ten years. Won't take over the railway part, then hand there back to Anambra State government, you know. And um, we are doing so many things. know, know, Ina ya na ụzọ niile na anyị na-afa alụsị ụzọ n'ike n'ike. O nwere ndị anyị na-ekọrọ banye, nwee ndị abanyego eh, go for contractors ụgwọ ka this remaining few few few one. Eh, eh, I na-abidofe ike na I will take the advantage and they uh, fix so many roads. These are for a lot of activities. In any place like your villages, take out now, choose your 20 million project per community as the first phase has been concluded and many communities are only fractured. Second, uh, second choose your project community is ongoing. Over 80 communities have already uh, uh, taken uh, taken uh, you know, they've already taken the money, you know, to start doing their projects. afei anyị dị 63 anyị na-egofa 10 million afa were develop ya ife sọfa n'ime afịa ife wee na-aga ọfụma ọzọ achọrọ isi this opportunity to warn ndị na-eji ana ndị mmadụ ego n'ime afịa na-asị na gọvanọ zite fa ọ bụrụkwa eziokwu sụrụ funara ndị a bụ mee ka ejide fa na akpụgafa ndị polisi ma ndị vigilante we take very good care of them anyị arrest go 32 and we are prosecuting them ka anyị tụaba nga ka papa na na na na na na anyị dị egwu egwu ebe a anyị anyị amaghị iwu sisi anaghịzila ụmụ nwaanyị na-azụ afịa n'ime afịa ego so onye ọhụrụ anyị ga-enyefe ego anyị agụgo ndị na-anya keke ndị na-anya bicycle na keke and motorbikes you know kafa ka mmadụ na-anazilaba ego n'ụzọ ma ọ na-etife anyị fe anyị fụ ndị na-eme ife anyị ga-ejide fa so kịta eji m ọnụ agwa unu anyị ara mkpụrụ onye anyị na-akaba na anyị ego si onye ọbụla abịakwana na ego si unu na ọ na-alụrụ gọvanọ ọrụ ọ na-ana ego unu fụlana onye amigide ya na-asị ka onye a na-asị you and we are very serious about them uh, we have a team now comprising of uh, uh, our child brigade uh, the police you know the civil defense the, uh, road safety and uh, na-ejikọ ego n'afa nwere onye anyị ego ọkwa ga-echekwu n'ụwa taa this election bụ very important dị very important for us eh, this election ga-egosi ebe ndị Igbo jekọ na Nigeria this election ga-egosi na pati anyị bụ pati ndị Igbo pati apụga ime owin ebe a eh, ka anyị ga-esi wee baa etinye anyị ga-esi ebe a wee winie Enugu and other steeti eh, gbara anyị okirikiri anyị wesizi ebe a mee ka ndị AD na Lagos ọ ga sọsọ Lagos ka ha nwere mana ha dị ebe a wee gbakarụ wee nwebe ebe ndị ọzọ so with that united force anyị ga-enwe you know anyị nwere ike inegotiate with the center na si ebe a wee banye n'ibe na-eme n'etiti ọ bụrụ dị anyị ndị ọzọ na-esi na wee na-abanye na abs anụ anyị bịa unu ma ejifa eh, e ụgwọ penshọn eri 24 years 24 24 years ka e ejifa ụgwọ penshọn ọ mụkwụrụ ya eh, eh, about uh, five months ago you know, again, check, see, uh, IMS, the audit IMF, you know, you know, and they are very happy. Edifa, both uh, the National Light newspapers and the ABS, Akugofogofo. And the ABS alone, uh, were under their payroll, over 325 people working here. was a new, uh, a new uh, board I set up to really rearrange things. You know, so we are we are we have modernized uh, uh, uh, if the legacy here and there. You know, so I now you know who support uh, this progress I will go uh, in Anambra. I may move, you know, with lightning speed. In Nanya, Munro Governor Chilo Ari Tonokala, where Mefini Namego in the history of Anambra State. You know, Broma Road, uh, another infrastructure, the bridges, you know, and what have you. You know, so I now, Marina, Alu Malukono na, Negro Koloko na Nigeria, Irin Jibata. ego anyị na-anata abụrụ ego a na-anata bụ mbụ ọ dakasị balu anyị nyocha ama ya ya ka a na-akpọ recession maka anyị ma na-akwụ ụgwọ ọnwa asa wendu na-alụkwa ọrụ ndị ọzọ onwere ife dịka ya and ga-emenwe ụdị ife ọ because of my as a administrative director of a bank you know, for over 24 years si manage bank manage Anambra na-emezi na-ahazi ego ọfụma wee nwee ike ka ewewere na-arụ ọrụ so ndị Anambra anyị eh, ọ ga-adịla anyị mma eh, ga-adịla anyị mma and eh, in my second term aga m akaba arụ fọdụ ife niile a anyị mego kịta anyị ga-emewenye ya karịa ndị a ga-ewe n'ọrụ bụ aja a ga-ebido n'ebe every community ndị na-eme agriculture ego so that the farmers there can plant what they are doing in quantum in another one and a half years nne ga-esi anambra na-ebute ga-adị egwu you know uh, so adị na-ekene unu maka ife na-eme alụ m ọ dị mma His Excellency anyị ekeneghị ee anyị amarapụ maọmị anyị ma ọ bụ na o nwere ife ọ gwara anyị maka na anyị ma ife isi na kafi wee na-eme eh, ụmụ nwaanyị ajadu na-agbalụ ya akaebe ndị lụrụ ụlọrụ nne ndị na-enyere aka ndị nwere ọkpa inyefe ọkpa ndị nwere aka inyefe aka ọ kachakwa ndị ala ị na-agwọ na ọkụzụ eh, o nwere ebe ịlụ na-agwọ ndị ala na-eme ka ife dịla anyị mma ma ọ mee biko gwakena anyị okwu na abụ na ịtọ ka iwee wee kasie ụmụ nwaanyị ajarụ na ndị ife na-esiri ike anyị batalụ gọvanọ anyị bido lụba ọlụ lụba ọma ya nwa solie bata kịta anụwa ana m agwa ụmụ nwaanyị na ọnwerozi ife dịka oliakụ ife a na-emezi kịta bụ usu akpata akụ ya mere m ji wee pụta si na mma nọrọlụ n'ụlọ ka m nyelụba nna anyị aka na ụmụnwoke bụ ndị omeife ukwu anyị nwabụ ụmụ nwaanyị a na kọzi ya ka m ji wee establish eh, eh, an organization a na-akpọ Caring Family Enhancement Initiative cafe anyị bịalụ kụziberụ ndị mmadụ ọtụtụ ọlụ aka ma ndị ịkwa akwa ana ọ bụrụ sọsọ ịkụziri anyị kụzielu gị ịkwa akwa anyị bunye gị sewing machine i wee jee mebe nke gị nye gị nwa obere ego iwee beta akwa gote ngwa ndị ọzọ ka i wee nwee ike mee gịnị na-enyela onwe gị aka maka na oge anyị batara Anambra steeti achọpụtara m na agụụ dịrị nne wee sị na onye ọbụla nwee ike ịdị self sufficient akụzi elu gị nwee ike ịdị na-enyela onwe gị aka na agụụ gị ebenata and I thank God that we've been able to do that my NGO trained go over 3,600 people in various vocations and empower them now most of them be self-sufficient anyị menụkwa ya na-aga jee lụọ ndị ajadu ndị ife na-esili ike nne anyị alụgo ụlọ iri gbapuo mmiri for that eh, community pancha niile na-ebenefit from ife niile anyị na-eme anyị jekwa lụbakwa toilets in rural markets because n'abịa nene the hygienic condition of the area ọ bụrụ na deplorable not in a deplorable state wee sị ka restrooms to maintain and uh, you know, protect the integrity of ụmụ ọ bụrụ onye pụta dignity of ụmụ nwanyị ọ bụrụ onye pụta ojeje wele akwa udo n'ofu akụkụ wee na ọ chọọ ije ruo amili maọbụ na ọ chọọ ije toilet aba this is 21st century 2017 ka ka mmadụ ga-esi ka na-enwe open defecation na obodo anyị ọnya ka anyị ji lụbịa na anyị alụgo over 20 toilets and boreholes in market places anyị alụgo on the whole alụgo kefe alụgo 21 boreholes including ifitọgwari ebe fanwelụ uh, eh, infant mortality about eh, five years ago 200 infants nwụrụ out of waterborne eh, diseases due to waterborne diseases ọnya kpata nji wee jee lụọ ọlụfa nnukwu project that cost cafe over 13 million anyị gwuru mmiri ebe ahụ not just borehole but anyị mere reticulation oga to so many other areas in that uh, place anyị na-enyekwa ndị mmadụ ma aka ma ụkwụ ndị niile nwelụ amputees anyị na-enyesịkwa aka na ụkwụ ụmụaka kwụ nwee clear palate and lips anyị emego over 49 ndị anyị nyere aka na ụkwụ a thousand three hundred, and we're still counting anyị na-eme ife niile so many other things ndị ala anyị debelụ na nteje maka na gọvanọ bịa complain na ọ na-egosi ndị mmadụ ebe fagan eh, eh, investors na ndị ala erikazi na anambra nwesịa nna n'ọkwa mfiarụ na anyị ga-achọ ka anyị mmadụ ka anyị ga-esi mefa anyị wee jidebe ndị ala nwa in collaboration with the uh, women affairs ministry anyị na-ejide ndị ala nwa eje na-etinyefa n'ebe old party home njeje dozie tinyesi anya bed nwee anyị nwere hostel for men about 16 ọ ga-accommodate about 60 men anyị eh, hostel for women ga take about 40 ọnya bụ ife anyị na-arụ na among other things anyị ji enyelu ebe anyị aka ka anyị wee fichaa ụmụ nwanyị anya mmiri gosikwa ụmụ nwanyị na oliakwa adịghị ewuzi this is the time for eh, everybody to be up and doing. so that we can help our state grow faster. Etu gọvanọ anyị si wee chọọ ka So ụmụ nwaanyị biko pụtanụ n'ike n'ike m anyị ga-atụkwa anyị ga na-azụkwa ndị mmadụ onye na chọrọ ịmụ ụdị aka ọrụ ọbụla jeenụ na ọfịs onye gọvanọ ka unu jee dee afọ unu as soon as anyị nwetara ya anyị kpọọ unu elu at no cost to you ịma akwụkwọ bụ ịga ga-anakwụ enye ego ọ etu a ka anyị si eme ya daalụnụ ndị be anyị ọ dị mma ndị be anyị ụnụ anụghị ntị m akara ntị unu ntị ya n'ibe awụrụ m ọra ka okpuata His Excellency Chiwuli Mmadụ Agochukwu Obianọ anyị ekeneghị na-asị na ọ ga-adịrị gị mma His Excellency o nwere okwu ikpeazụ anyị ga-ala nkeke gwa anyị ka anyị maala mgbe ka ị wee tụrụ ugoyi na-aga Eh, ndị be anyị unu na-ege ntị ka His Excellency kwuo okwu ikpeazụ ka anyị wee pịakọta ya eh, ndị Anambra ka ekenekwa unu ọzọ ekene m unu niile na sọpọtụ unu na-enye m eri m ji wee ogo ọ maka akwụkwọ unu tụrụ m nke izizi ka m ji wee nọ n'ọcha olugokwa ọzọ nwee eh, na-ayọ unu ncha niile unu pụta n'igwe ndị onye na-erutere oge mbụ anyị chi aka azụ ife ga-erutesifa ọ bụ na eriri eri zụta n'okwu ọ bụ na ịzụtara n'okwu wee banye na-abanye n'ebe dị anya maọbụ health center you know this uh, health insurance scheme anyị launch now will benefit ndị mmadụ rie nne you know uh, most of people nọ na rural areas ga na-enweta treatment free of charge anyị butere ụgbọ uh, uh, speedboat dị over uh, 36 plus water mass 12 ka ọ wee nwee ike na-agatụ riverine areas wee nwee ike kwe ma ndị nkụzi ma ndị dọkịta ma ndị nurses so ọbụla ọzọ oge gboo a na-afịa arụ inwe ebe ga-esi bụrụ mmadụ and anyị dozigo 63 primary health centers na uh, anambra steeti ebe every local government, anyị dozi 3 dị mma ekwipere ya ọfụma so that ka ndị mmadụ nwee ike dọfa ga na-eje ewepụ um doctors na supervise those uh, primary health centers you know so anyị na-ayọ unu to make use of these eh, opportunities and facilities anyị establishing na ayọkwụ ndị ụmụ nwaanyị rinne maka unu na-atụ vootu n'ike unu na-atụ vootu rinne biko unu pụta ọfụma eh, bịa tụọ alụ hapụga vootu ụmụ nwoke anayọkwa unu pụtakwanụ n'ikem n'ikem atụsị anya eche dị vootu eche wee na-ayọkwa ụmụ ikolobịa ụmụ agbọghọbịa ọkwa unu ka obodo dị ilu now and in the future igwe n'igwe n'igwe ka anyị detụa vootu gwa ndị a na na-enwe obodo enwe na ndị Igbo ka bụ ofu ọkụ ya ka nna anyị unu ọ ga-adị gbadoro mma anyị atụsịa vootu on the 18th anyị nwebe anwụle anyị ncha niile ga-eso wee na-enwe onye banwụle chukwu ga nọnyere anyị biri na aka na yo n'afa Kraịst onye nwe anyị ndị Anambra abịakwanụ n'ọzọ asịkwa nkene unu rinne n'otu unu si wee gee anyị ntị ana m ayọ ndị nne ndị nne pụtakwa n'ọlụkwa na ọmụme ụmụ nwaanyị unu ma na anyị ka eji eje ndị nna anyị bụ isi aịbụla onu biko nụ pụtanụ ka unu bịa tụọ vootu bọsịa si na ụmụ anyị nni sielu na ndị nna anyị nni ndị nna anyị eje tụọ nkeba kpatụsịa nata anyị nwee wee muvuo pasi alụmna anyị nne mụvụ osi anyị atụkwa n'anya anyị gboo si abụ na asa akwa nke ọzọ na ala nọdụ na-eche ya bụ vootu na oke na-elirọkwa ihe onye mụ anya biko nụ mepee na anya unu ka obodo anyị ezikwala ịna azụ ọzọ chineke na-akpọpụtago anyị from Egypt ana anyị ga-erunata the promised land ndị nne biko na ana m ayị unu fa nwekwa ike buli ego chee unu n'iru chekwaa na unu risie nke a mụnụ ya erikwa ọzọ ọgbakapa si ebute kwada ụbọchị eche njem ma gọvanọ anyị abata ụbọchị gbanwee for good ana m ayị unu ndị nne biko na ọ ya adịla anyị mma dịla ụmụ anyị mma ibe niile anyị na-eme ya na-agazila anyị nke ọma pụta ka unu tụọla nna anyị chi dr willie anọ votu ka ọ chịwakwa anyị ọfụma daalụ na onye nwe m gọzie unu agbagwo onige agbagwo onige arụta ka alaeze udeghe egwuneghe akpọkọdike tụlụ ugo gị ka ba wee gbọkwuo n'ike ọsọ n'ihe ebe nwunye ụdịanụ arọbụrụ ike daalụ nwanyị kwenele